ụmụnne n'ime chineke kudo nke chineke nke chasị udo niile dị nro n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị emem amen abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life Word redio ministri akara ndị Baptist Missionary Association nke mba afrịka gbara gburugburu ọ bụkwa site n'ime obodo nke naijiria n'ime olọgwu eru nke dị n'ime ibadan n'ọyọ steeti ka ozi ọma si eru unu nso n'oge dị ugbu a ọzọ ka udo nke chineke nke kachasị udo dịrị ka ngọzi ya nwụkwasara ụnụ bara unu ụba n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị anyị amen anyị ga-aga n'iru n'ụbọchị nke taa ịtụgharị uche n'ime akwụkwọ nsọ nke chineke ji agbanye ume mgbe dum anyị ga-eleba anya na akwụkwọ oziọma dịka akwụkwọ pọl degara ndị hibru akwụkwọ ndị hibru isi nke iri na otu ga-amalite egwu n'amaokwu nke mbụ ndị hibru isi nke iri na otu bido n'amaokwu nke mbụ na nke abụọ ọ ga-amasị m ka anyị gụchaa akwụkwọ hibru niile a isi akwụkwọ isi nke iri na otu a ma maka ohere anyị nke na-adịghị dị oke n'oge nta anyị ga-agụ so naanị amaokwu nke mbụ na nke abụọ achọrọ m ka ị ohere eguzie nke fọdụrụ n'ihi na akwụkwọ nke a kọwatara gbasara okwukwe na ihe ndị so enyi ọsị ma okwukwe bụ ndabere nke ihe a na-ele anya bụrụkwa nwapụta nke ihe a na-ahụghị anya n'ihi na ime okwukwe ahụ ka agbara ndị okenye ama ka chineke were ebere n'afọma ya gọzie okwu nke ka onye anyị ngozi pụrụ iche na nghọta pụrụ iche dịka o si kwesị ụbọchị nke taa n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen na-ịga n'iru n'ụbọchị nke taa ihe a ga-eji wee mere isiokwu ga-abụ ndị okwukwe ndị okwukwe bụ isi okwu anyị na ụbọchị nke taa anyị matara na chineke anyị bụ onye kwesịrị ntụkwasị obi kwesịbigo oke chineke anyị bụkwanye onye ọgbụgba ndụ nke bụ na onye ọbụla dabere na chineke onye ahụ bụ onye nwere mmeri onye ahụ bụ onye nwere nghọta onye ahụ bụkwa onye nwere ngọzi pụrụ iche ebe anyị gụpụtara na elebanye n'akwụkwọ isi akwụkwọ nke hibru n'isi nke iri na otu a bido na mbido e wee ruo n'isi njedebe ọ na-akọwapụta maka okwukwe owe na-akọtara anyị n'okwukwe ka chineke ji wee kee eluigwe n'ụwa n'ihi na mgbe ọbụla na isi n'akwụkwọ nke n'isisi wee gụrụ ihe o kwuru bụ ihe bịara na mmezu etu ahụ o si wee kwue etu ahụ ka o si wee mee o nweghị ihe mgbaghasị ma ọ bụkwa na ihe ekweghị ekwe dị ka ya ma nke na-ama okwu Chineke ole okwu Chineke wee bụrụ ihe na-akwụrụ ka mkpọ o bụrụ ihe na-akwụrụ bịa na mmezu wee bụrụ ihe na-akwụrụ wee na-iweta mmezu dịka o si wee kwesị dịka Chineke chi wee kwu ya i wee lezie anya ịfụ na ndị okenye gbawara ọsọ ọsọ n'igwe a na mbụ na mbụ bụ okwukwe ka ha ji wee kwere na Chineke dị n'ihi na ya bụ na ego na akwụkwọ e, e, na otu akwụkwọ Hibru a isi nke isii e, ọ sị na na onye ọbụla ya bịakwute Chineke ga-eji okwukwe wee bịa wee mara na Chineke pụrụ ime ihe niile okwukwe ka Chineke ji wee kee ihe niile dịka anyị e si mata ndị gbakwara n'ọsọ a mgbe ha ji okwukwe wee bịa mgbe ha ji okwukwe wee na Chineke ha fụtara mmezu okwu nke Chineke n'ime ndụ ha anya fụkwa mmeri niile nke Chineke nyere ha ha abụghị ndị ji ụjọ wee bịa ha bụkwanị ndị ji obi abụọ wee bịa ha ndị ji si na ime ihe dịka tụrụbọ ntụrụbọ ọ bụ na ọ daba anyị kwere bụkwa na ha bụ ndị kwụrụ nne na otu obi na otu okwukwe wee okwu si na-etu aka chineke si wee kwue na-etu a ka ha si wee kwene etu a kwesịkwa bịa na mmezu n'ime ndụ ha na mbụ na mbụ o kwuru okwu gbasara Ebel n'okwukwe ka Ebel ji wee weta aja nke makasịrị na mma, aja nke kwesịrị inye Chineke, aja nke a na-enye onye kere n'igwe n'ụwa. Okwe ka o ji wee bịa mara na Chineke ga-anara aja nke ya na n'eziokwu na akọ na uche juru oke chineke wee nara aja nke ọ chụrụ n'obi ọcha n'obi iweda n'ala o ji wee chụọ aja efu na aja nke makarị mma a nara nke ọma karịa nke be karịa nke ken nwanne nwoke ile anya mgbe dị mgbe a kpọrọ ebraham okwu efu na okwukwe ka ebraham ji wee pụ site na ala nke ya bụ ndị ndị ndị Chaldeans n'ebe nke ọ nọbụ na mbụ wee si n'ala nke ha wee ha na ịgafete n'ala nke Chineke kwere n'agwa nke Chineke si ya na-agawa n'ebe aka ya enye O jebe ala nke ha mbụ ọ mataghị ka ebe ha si wee dị mana ka o ji wee si n'ala nke ya wee pụọ wee jebe na nke ekwere na nkwa ka ọ bataziri n'ala a ihe niile nke ọ na-eme bụ site n'okwukwe ọbụnadị mgbe Chineke kwere na nkwa na ya ga-enye ya nwa nke aka ya nke a ga-akpọ azik nke ga-esi na wee nwee ọgbụgba ndụ nke ya na Chineke nke site n'ọgbọ wee ruo n'ọgbọ o wee site okwukwe wee kwere na Chineke pụrụ imezu ihe nke Chineke kwere na nkwa okwukwe ọbụnadị mgbe ọ karịsịrị arọ ịmụ nwa ya na nwunye bụ Sera okwe ka o ji wee mụọ azik ile anyị n'ime ndụ azik efu na ka azik ji wee tụkwasị chineke obi wee bụrụ onye nke nwere ihe nketa nke abraham yana chineke wee gaa njem okwe ka o ji wee merie ọbụnadị agha niile nke ndị filistin buru okwukwe ka jekọb ji wee kwenyere na chineke ọbụnadị isokwa ya na ọgbụgba ndụ nke abraham na nke isak bụ nna ya wee rute mgbe ụmụ ya niile bụ zawazie ụmụ Izrel ọbụladị mgbe ha gara n'ala Ijipt okwe ka ha ji wee pụta n'ala Ijipt okwe ka ha ji wee gafee osimiri uhie okwe ka ha ji wee lụọ ọgụ na agha niile nke chere ha n'ihu ọbụladị mgbe ha na-achọ ịba n'ala nke ala nke ala nke Kenan nke kwere ha nkwa ndị na-amaghị ka esi alụ agha ndị na-enweghị mgbe agha ndị na-enweghị ihe eji ebu agha ma ebuso agha megide ndị mba ọzọ okwe ka ha ji wee merie ndị n'iro ha niile okwe ka ha ji wee biri n'ala ahụ ile anya efu na ndị a niile bụgasị ndị okwukwe ndị okwukwe mgbe david pụtara n'ọgba agha ọbụladị mgbe Goliath na-akwa emu na-aba mba maka ọgụ nke ha chọrọ ịlụ na agha nke ha na-ebuso ndị Israel ndị Filistin wee kwụrụ onye ọgụ ha na onye isi agha ha bụ Goliath wee pụta wee kpaa ha emu ọbụladị na Chineke okwue ka David ji wee si gịnị Chineke ọ na nke eme onye bụ onye nke onye nke na-ebighị ugwu ga ikwulu ndị agha nke jehova chineke nke kere n'igwe okwe ka o ji wee wuru okwute wee tụgbuo goloyat goloyat bụ wee bụrụ onye dara n'agha igruzie gbadatawa ọbụnadị samson ha ọbụnadị jepta ha ọbụna ezekaya ọbụnadị daniel ha ndị ochie ndị a niile bụ okwukwe ka ha ji wee kwudosie ike wee sị gịnị na o ngwa agha ọbụla nke ha pịrị pụrụ imegide ha nị gị na-ege ntị iji okwukwe a na-agwa ya na iwere okwukwe jidesi okwukwe ike ị ga-amata na agha ha niile bụ agha nke Chineke lụgoro na, ị ga-amata na nsogbu gị niile na ndọgbu gị n'ọrụ niile na Jizọs akpọgbugo n'obe nke Kalvarị wee sị gịnị bịakwutenị m ụnụ ndị eburu ibu dị arọ na ndị nke ihe na-adọgbu onwe ha n'ọrụ na anyị ga-enye unu gịnị ezumike na anyị ga-enye unu gịnị udo nke pụrụ iche ịnatagwo Ngozi nke si n'aka chineke wee bịa iwu jidego okwukwe nke chineke wee bịa ịkpọkugo chineke site n'okwukwe elekwana anya gburugburu n'ụjọ elekwana anya gbasara ihe na-eme n'obodo anyị ma ihe na-eme n'ụwa n'oge dị ugbu a naanị okwukwe ka ị ga wee baa na mmeri gị naanị okwukwe ka ị ga wee nweta ngọzi gị naanị okwukwe ka ị ga-eji wee pụọ n'uru naanị okwukwe nke tụkwasị n'ebe chineke nọ ka ị ga-eji wee nwee ọbụna ekwudosi ike na ịmata chineke karịsịa ma nke kachasị nke ị ga-anabata jizọs kraịst dị ka onye nwe gị na onye nzọpụta gị mgbe ị na-eme nke a ị ga-afụ na chineke ga-agbanwere nwa ọnọdụ ị ga-afụ na site n'okwu egwu na onwe gị ga-abụkwa onye mmeri n'ihe niile nkechi gị aka mgba n'iru n'ihe niile nke na-adọgbu ugwu n'ọrụ ị ga-abụ onye chineke ji ejikwa wee mere ngwa ọrụ ewee bụrụkwa ndị a na-agụ site na ndị okwukwe hulata isi n'ebe ọbụla n'oge dị ugbu a ọ bụla napụta jizọs kraịst ga enweghị na nzọpụta ya n'ihi na nke a bụkwa dị ntọala nke esi na wee bido gị wee bụrụ onye nke agụ na ndị okwukwe mgbe ị na-eme nke a chineke gozighị pụrụ na n'aha jizọs kraịst bụ onye nwanyị anyị amen gị onye goworo ntị gị onye nabataworo jizọs dịka onye nwe gị na nzọpụta gị ka chineke mere gị dịka isi obi gị si wee dị gbaghara ya mmehie gị mekana ka e onye nke debara n'afọ ya n'akwụkwọ nke ndụ ka gbuo afọ ya n'akwụkwọ nke ọnwụ ka e onye nke ga-esi n'okwukwe wee banye na ndụ nke pụrụ iche na ndụ nke kraịst na ndụ nke mmeri na aha jizọs kraịst bụ onye nwaanyị eme matani na okwu a na-abịara unu site na ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry unu nwee akọ mgba ma ajụjụ ma ọ ihe mkparịta ụka unu ga-enweta n'igwe okwu 081 329 00111 maọbụkwa na 080 5671 9493 ka udo nke chineke nkechasị udo dị ọrụ n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen